ụmụnne n'ime chineke ka amara na udo nke chineke nke kachasị udo niile dechasịara unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu bụ olu nke na-abịara unu n'oge dị ugbu a unu na okwu a na olu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist mishonari Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ologu eru n'ime ịbara nke dị n'ọyọ steeti ka olu a si eru n'aka n'ogide ugbu a na-ịga n'iru n'ụbọchị nke taa inwe ihe mmụta anyị na ihe ngụpụta anyị ga-esite na akwụkwọ ọlụ ndị ozi ebe a ka anyị ga-esi nwe ihe ntụgharị uche n'ụbọchị nke taa ọlụ ndị ozi isi nke atọ m ga-amalite ego na amaokwu nke mbụ wee ruo na amaokwu nke anọ ọlụ ndị ozi isi nke atọ amaokwu nke mbụ wee ruo na nke anọ ma pita na jọn na-arịgo n'ụlọ ukwu chineke n'oge awa ekpere bụ oge awa nke iteghete a na-ebutekwa otu nwoke nke dara ngwọrọ site n'afọ nne ya onye ha na-atọgbọkwa kwa ụbọchị na nsọ ọnụ ụzọ ahụ nke ụlọ ukwu chineke nke a na-akpọ ọnụ ụzọ ọma ịrịọ onyinye ebere n'aka ndị na-aba n'ime ụlọ ukwu chineke onye mgbe ọ hụrụ pita na jọn ka ha na-agaje ịba n'ụlọ ukwu chineke o kpere ịnata onyinye ebere ma pita ka ya na jọn na-elegide ya anya sị lee anyị anya ka chineke were ebere na mma ya gozie okwu nke a ka ọ dị ndụ mekwanye mkpụrụ n'ime anyị nyekwanye anyị ezi ndụ nye anyị nghọta nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ma isi akụkọ anyị ga-abụ lee anya ka ịdị ndụ lee anya ka ịdị e ndụ ihe duzi n'ụwa taa mere ka anyị lepụ anya ebe chineke dị wee na-eleje anya ebe ihe mkpagbu na ihe nke na-eweta ihe uru uju maọbụ ihe obi mmiri dị n'ihi na ile anya n'ụwa anyị ọtụtụ ihe mgbagwoju anya jụziri ebe niile ọtụtụ ọnwụ na mfu ọtụtụ ịlụ ọgụ n'ebe dị iche iche ọtụtụ ndị na-atọrọ mmadụ ihe ọjọọ na-abawagazi onyụba karịzịa o mekwuzie na ụfọdụ ndị mmadụ enwetukwo okwukwe n'ebe obodo ha nọ ma ebe ezinụlọ ha nọ ma ebe mba ha nọ nkwa niile nke mmadụ kwere ha agharịpụgo nkwa niile nke ndị ọchịchị na-ekwe ha ncha bụ n'ihe efu mmadụ enwezi ebe mgbaba mana ndị nke gbabara n'ime chineke akwa nsọ mere ka anyị mata na chineke na-echebekwa ha na ndo nke ha n'ebe anyị gụpụtara na akwụkwọ e, ọrụ ndị ozi a ọ na-eme ka anyị mata na o nwere otu nwoke onye dara ngwọrọ ọbụla site n'afọ nne ya o enyemaka onweghị onye na nwere ike ịgwọ ọrịa maọbụ ụlọ ọgwụ ọbụla nke a ga-ebuga ka o wee nwee ngwọ na ọgwụgwọ pụrụ iche o wee bụrụ onye a na-atọgbọ atọgbọ eburu ya pụta n'ụtụtụ eburu ya laba n'abalị o ike imere onwe ihe ọbụla amaghị n'ọnọdụ nke ị nọ nke ọ bụ na ị agwe dịka oke nke gị ị nweghị ike inyere onwe gị aka nwekwanị mmadụ ọbụla nke nọ n'ebe dị anya ma ọ ndị nọ nso nwere ike inyere gị aka ebuzie onye ghara onwe tinyezie ihe ọbụla ọ pụtaziere na iwere kwa ụbọchị enweghị enyemaka ọbụla kama ụtụ ma ihe ndị mmadụ wetara na site n'obi ebere ha abụrụ nke iri iri o ike ọbụla ị nwere iji wee nyere onwe gị aka n'ihi na ị nweghị ikike ọbụla ma n'elu ma n'ala ma nwoke nke a o wee bụrụ onye nwere ntachi obi n'ihi na ọ bụ ihe mbụ ma ihe nta ibuje mmadụ n'ebe o ji anọ wee yọta ihe enyemaka o ndị Eman Nọwe nwee ndị ya ara obi ma ndị ya si si ebuzi na hapụ na-agbakasị ahụ ma ihe dịwo mana nwoke a bụ onye nwere obi umeala n'ihi na obi umeala ka o ji anata onyinye ebere n'aka ndị na-agafe ma ndị na-aba n'ụlọ ukwu Chineke akwa nsọ mere ka anyị mata na ọ na-edosa na ọnụ ụzọ ọ bụ nọ n'ebe ọma ahịa ma ọ n'ebe a na-eme ihe egwuregwu ma ihe dị anya enwe ike na ya natara ọgwụgwọ nsa nke ọ nata n'ụbọchị nke taa ma n'ụzọ ọnụ ụzọ n'ụlọ nsọ nke chineke ka a na-atọgbọ ya ile anya efuna nwere obere okwukwe nke dị na dị na ya n'ihi na ọ sị na emekọtagha na mgbe abụla anya mgbe na chineke nwere ike icheta ya o were n'ụbọchị nke taa chineke wee cheta nwoke a dịka ebe anyị gụpụtara mgbe pita na jọn na-agata o lere ha anya onwe eji ọrụ si ndị ndị a na-ebugharị baịbụl ndị a na-ezi ozi ọma ha abịa onwe nke ọ bụla ha ji enye olefuo anya ma ọkwa aha ịmụ ma ọ kparịa ha dịka ụfọdụ ndị mmadụ na-akparị ndị amụma maọbụ ndị nsọ nke chineke n'ụbọchị nke taa ma nwoke a abụghị onye nwere ụdị ụdị ụdị ụdị ụdị agba a inye mkparị nye ndị mmadụ ma onye mkparị nye ndị nke ndị nke chineke ma o nwere okwukwe na onye ọbụla gatara anyị nwere ike ịbụ onye ji enye onyinye obi ebere ma onye ji emekwanye ka ya bụrụ onye ketara oke n'ụbọchị nke nwoke a wee yọọ ha ayịyọ mgbe ọ yọrọ ha ayịyọ ka ọ nata onyinye ebere na-abụ ihe ọ chọrọ ọ maghị na chineke akwadowere nke karịrị ihe ego na ọlaọcha na ọlaedo dịka isi nọdụ n'ebe irujugo ma n'ebe ifuju anya gị chineke nwere nkwadobe nke onye ka o demere ihe pụrụ iche achọghị gwa ya n'ụbọchị nke taa ọbụla ka ị na-anụ akwụkwọ olu nke a chineke akwadowo iji tọpụgo n'agbụ chineke akwadowo iji tọpụgo na nyanya chineke akwadowo iji tọpụgo n'ihe ihuju anya taa bụ ụbọchị gị kwere ọ ga-abịa na mmezu n'aha jizọs mgbe nwoke a ledere ha anya ọbụla dị nata onyinye ebere ha wee sị ya na ọlaọcha na ọlaedo onweghị nke anyị nwere o nwere eji abụọ bụrụ mgbe ha kwuru nke a o ji asị nkasị n'ihu mpụ pụọ ọba mba ma ọ kpasasị m elu n'ala ma onye ala kalidoro ha anya ka ha kwuchi ha na-ekwu ha sị ha ọlaọcha na ọla edo onweghị nke anyị nwere ma site n'aha jizọs kraịst nke nazaret bilie kwụrụ n'ije gị ha wee were aka wee na-ewe na-enyemaka wee bilie wee bụrụ onye nke kwụrụ n'ọkpa ọkpa na ụkwụ ya wee nata ike nke si n'elu wee bịa o wee kwudosie ike wee bụrụ onye na-etegharị egwu ọnwụ n'ụbọchị nke wee na-aṅụrị ọṅụ n'ihi na chineke ezute achọrọ m ịgwa gị na chineke ezute gị ọbụna dị na ị dara ngwọrọ nke enweghị ego nke amụghị nwa nke enweghị ihe nketa bụ nke nwekwa ha na-arụ isi ike site na afọ nne gị ụbọchị taa chineke ga-atụgharị gị ọnọdụ n'ụbọchị taa chineke ga agwụ gị nyanya n'aha jizọs n'ụbọchị taa chineke ga-eme ka ị e bụrụ onye agọzi agọzi n'ụbọchị nke taa ekpume iwu na chineke ga-echeta gị deba afa gị na akwụkwọ nke ndụ hichapụ afa gị na akwụkwọ nke ọnwụ ọbụla dị na a na-akwa gị emo ọbụla dị na a na-asị na ị gaghị afọ echi ma arọ nke e, ọnwa nke na-abịanị ma arọ nke na-abịanị achọrọ m ịkagbu ihe ndị a niile site n'aha jizọs ị ga-abụ onye nwere ndụ n'elu ndụ site n'aha jizọs ị ga-abụ onye nwere e, nketa nke alaeze nke chineke n'ihi na site n'afọ jizọs ihe mgbanwe gị abịawo n'ụbọchị nketa ị ga-abụ onye mmeri ị ga-abụ onye mbụ ị ga-abụ onye ikpeazụ ị ga-abụ onye ga-eketa oke wee kweta n'ezie na chineke bụ chineke nke ezie oke ehi na nkịtị oke ehi iji wee fụjuo anya oke ehi ka i wee bụrụ onye nke ya ata afọ ma tagide afọ wee ruo ọnwụ mba jizọs akwụgo ụgwọ afọ niile nke a n'obe nke kalvarị were okwukwe wee bịa n'oge dị ugbu a kpebie na ị ga-efe chineke ruo ọgwụgwụ mgbe nwoke a natara ike ọ malitere bụwa abụ maliwe elu towe chineke na-enye chineke ekele soro jọn na pita wee baa n'ụlọ nsọ nke chineke wee na-enye chineke otuto ma ihe karịsịnụ bụ na o lekwasịrị ha anya o lere ha anya wee dị ndụ ọ bụ na ilekwasị anya n'akwụkwọ nsọ nke chineke ilekwasị anya na onyinye amara ilekwasị anya na ndị amụma nke chineke na ndị nke si na-akụzi ụzọ nke chineke n'ime mmụọ na eziokwu ị ga-afụ ndụ ị ga-afụ ihe akụ akụ ị ga-afụ ihe onwunwe ị ga-afụ mbuli elu nke pụrụ iche nke na-esite n'aka jizọs were abịa ọ ga-afụ anyị nke chineke na-anwụkwasị ndị ya nke adịghị agba nke na-eweta ihe mgbakasị ahụ ma ọlị gị onye na-ege ntị ị chọrọ inweta ihe ndị a ị nabatagwo jizọs dịka onye nwere nzọpụta gị ọ bụrụ na ịnabata jizọs dịka onye nwe gị na nzọpụta gị ugbu a bụ ohere nke dịrị gịnị iji wee nara jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ihulata isi n'oge ọbụla ị nọ n'oge dị ugbu a ebe ị na-azụ ahịa ebe ị na-agụ akwụkwọ ebe ọbụla ka ị nọ na uwe na ala olu nke a ohere dịrị gị iji wee hulata isi wee kpebie na site na oge dị ugbu a na ị ga-eto chineke na ị ga-efe chineke ofe na ị ga-anara nwa ya jizọs kraịst onyinye nke o n'efu ka ọ wee bụrụ onye nke ya gbapụta gị mgbe ị na-eme nke ka ịrata isi ka ekpere chineke onye nwe anyị onye pụrụ ime ihe niile lee ndị ụmụ gị ndị a ndị nụrụ okwu ugbu a okwu nke agbamume na okwu nke ndụ onye nwanyị hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ tụkwasịra ha udo n'elu udo tụkwasịra ha amara gị mee ka ha bụ ndị nke soro ụzọ ụkwụ gị wee kwudosie ike na onyinye nke amara nke nyere ha n'oge ugbu a ka ha wee bụ ndị nke efe gị ofe site n'ugbu a wee ruo mgbe ị ga-abịa kpọrọ ndị nke gị n'ihi jizọs kraịst onye nwanyị eme na-ege ntị na n'omume nke a n'oge ugbu a anyị ekele chineke n'ihi oghere nke a dapụtara anyị iji wee mee ka anyị e bụrụ onye nke batara anyị n'ime alaeze nke chineke chineke dịgwa afa ga n'akwụkwọ nke ndụ ọ bụghị n'akwụkwọ nke ọnwụ ị ga-ejikwa n'ogide ugbu a na-ebikwa n'ezi ndụ na-efe chineke ofe na-eto aha nsọ ya ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ n'aha jizọs matani na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị laif wọd redio ministri ụnụ chọọ onwe akwụkwọ mgbaama ma ekpere ma ihe ịkparịta ụka unu ga-enweta m n'igwe okwu 08056719493 maọbụ ka na 08132900111 mgbe anyị na-eme nke a chineke ga-agọzi unu gọzibikwa unu oke ka udo nke chineke nke ya si udo niile dịrị unu ruo mgbe anyị ga-enwe ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe amen